ọ na-adị m mma oge m na-aga n'ụzọ mhụ onye Igbo ọ na-asụ asụsụ Igbo ọ na-atọ m ezigbo ụtọ ya mere nji na-ekwu na ọ dị mma ka ndị Igbo anyị na-apụta njem maka na mhụ onye Igbo na-asụ Igbo ọ na-atọ m ụtọ ọfụma My name is Richard. I'm coming from Igbo land.